ndị be anyị ndị nji jiri ebe n'ebe a sịrị na akwa achara n'ọdụ igo ọ kawo ọgazi eh, na omenala igbo ndebe anyị eh, eh, esi m ọrụ na na mgbede wee na-akpọ m gbarieri m gbarieri na njinji jiri na be otu nwoke anyị wee sị ka anyị gbadụ kitikiti wee bịaba ka anyị bịa na onye wụ njinji jirinụ na-asịrị mm, na egbe yiri n'ala ya nwe egbe yiri n'ala ka anyị sị na anyị abịa taata ka anyị bịa mara ife ọbụ bụ ọkwọ nya ọgazi amaka ejere na wee na-abata na be nyanwụ nwoke ka anyị wee mara na onye wụ njinji jiri taata na egbe a sịrị yiri n'ala eh? onye ndị na-aba mgbede ọ dị mma ok ụnụ e, e, kpọrọ na fon landlord ụnụ mm, ka m ya ok kpọrọ onye ok e, ndị anyị ọ na kọmpaụnd a ka a sị nyanwụ njinji jiri nwoke bi ụnụ kpọrọ m na fon wee sị m ọgazi maka m gbara eri na be ka m soro ewere anya fụkwa ife na ife ọfụrụ karịrị ya Eh, eh, ka anyị cherezie ka anyanwụ nwoke pụta ka anyị na-ewe nkwube. Eh, ndebe anyị n'ezie anya ndebe anyị ụnụ ya afụzi nya wụ landlord nna anyị mgbede ọma ee darụghị nne akụ ewe bụkwa ogbe akwụ na be gị eziokwu na-agbagharị isi mba na ife nke ha nke na beghị ebe a ka ife amedo nna anyị dodi agosi anyị ndebe anyị ka anyị jee n'ụnụnụ ka anyị were anya anyị fụrụ na-asịrị na egbe yiri na na akwụ ụchara na ọdụ ego hei ndebe anyị ọkwọ na eziokwu na na o eme akụ oyiwo mere ogbe akwụ nke a abụrụ ọkwa the more you look less you see akụ oyibo akụ oyibo na-ekwonye nke a abụghị ọkwa the more you look na-enye ka unu nenenu nne ọkwanya ka anyị na-enene nụ asị na akụ ewo mmiri ogbe akwụọ na-ekwonye ọhọwo nke ahọwụ fim nke ahọ tv nke ahụ tv na-enekwa onye life and direct nke amelu life ee eh? nke amelu life hey Ndebe be anyị na-enekwa onu nke abụọkwa na asịrị na asịrị anyị anya ya afụ ogbe akwụ wee pụọ na n'aka oyiwo nna anyị si n'ọnụ mgbe ka ife ameru na mgbede ụnyaahụ na mgbede ndị mmadụ gbakọrọ ndị ọtụtụ ndị mmadụ anọ ịchago na-eticha wee sị na mma bịa mụwa ọgazi amaka na mma bịa ka m bịa ka m were anya m usoro kwafụ ọnya wife ka m sịrị ka mbịa ka m bịa ka m were anya m were ụfụ unu n'ezie anya ọnyawa ah, koewo a na-ekwu mere nyawa akwa ụdị ife a na nke a m bịaziri ka m werụzi anya m were fụ ei ọkwa ife a na-ekwukwa okwu na eziokwu ndebe anyị na-ekwu n'anya anya ọkwa koiwo ọkwọ na akụ ewo mmiri ogbe akwụ rife and direct eh? tata ka a na-afụ nke a n'ezianya ọ na-afụ nyawa akụ iwo ka o bu akụ iwo n'elu onye wakụ iwo dị ife a eh? onye nwaka ewe ụdị ife anya na afụzi onye ụgbọ akwụ ka bịa na ebe a bịakwa minye ya ya na ife na-ekwu n'eziokwu ri na akụkọ ọ akụkọ ndị ngozi ka na ya dị ka a na-akọ ife na-afụ ebe a life and direct